AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị ka Chineke nọnyere ma gọzie gị n'ezinụlọ gị n'ụbọchị taa ka anyị na-aga n'iru n'ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ isiokwu nke anyị na-ahazi bụ nke si ịba uru na okorobịa ịba uru na okorobịa ma ị bụ nwa agbọghọ ma ị bụ nwa okorobịa ma ị bụ nwa agbọghọ nke na-etolite etolite isiokwu nke ụbọchị taa dị gị mkpa n'ihi na nwoke a na-akpọ Joe E. Lowes na-ekwu okwu ya sị ọ bụ naanị otu ugbo ka ị na-abụ okorobịa ma ọ bụrụ na ime ihe ị kwesịrị ime otu ugbo ahụ ezuorola gị naanị otu ugbo ka ị ga-abụ okorobịa ime ihe ị kwesịrị ime otu ugbo ahụ ezuola a na-eme ka anyị mata n'ụbọchị taa si na ihe na-eme mmadụ okorobịa bụ ihe iji ndụ nke okorobịa gị na-eme ihe iji ike dị n'ime gị na-eme ọ bụghị mgbe a mụrụ gị ọ bụghị afọ ole ede ị nwere ike ịdị iri afọ asaa ma ọ bụ iri afọ asatọ ka bụrụ okorobịa ma ile anya n'ụbọchị anyị ndị a gaa hụ na ọ dị ndị na-adị iri afọ abụọ ma ha abụrụla okenye mmadụ nwere ike ileba ya anya dị ka onye ihe dị n'ime ya nke a bụ onye ahụ abụrụla agadi nwoke ma ọ bụ agadi nwanyị ịbụkwanụ okorobịa dị n'obi ihe dị iche na ụdị ndị okorobịa anyị na-eleba anya n'ime ha n'ụbọchị taa bụ ndị ahụ ji ndụ nke okorobịa ha mee ihe a na-ahụ anya na ndị nke ọzọ a biri ndụ laa ndụ nke okorobịa ha n'iyi bụ otu mmadụ abụọ dị iche si wee na-aghọta ihe a kpọrọ ndụ ọtụtụ n'ime anyị alawo ike nke okorobịa ha n'iyi mgbe ha ka bụ nwata n'ihi ụdị nhọrọ nke ibi ndụ nke na-abaghị n'ihe ma ọtụtụ n'ime anyị bụ ndị weworo ike nke okorobịa anyị nye n'ịṅụ ihe dị iche iche nke na-emekọta ụvụrụ anyị na ịṅụ ahịhịa ọbụla nke bịara n'ụzọ ha ụfọdụ n'ime anyị aghọwokwa ndị si ike akwụkwọ agwụla anyị anyị a na-aga ụlọ akwụkwọ ọzọ ọ bụghị naanị ndị gụrụ akwụkwọ na-eriju afọ ọ dị ọtụtụ ụzọ a na-esi akpata ego mgbe mmadụ na-ekwu okwu n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche onye ahụ ọ dịghị ka ọ ghọtara na ọ bụ okorobịa na ọ dị ihe a na-ele anya iji ike nke okorobịa ya ịlụpụta ma n'ụbọchị taa amaghị m n'ụzọ mmadụ abụọ ndị a ebe gị onwe gị dabere kama otu ihe gaghị jide aka bụ ọ bụrụ na ị ike wulite onwe gị elu ị ike tụgharịa echiche gị ọ dịghị mgbe ụwa ga-ewe gị n'ihe ọ bụla ọ dịghị uru nke ịbara nye ụwa ọ dịghị uru ịbara nye ezinụlọ gị ọ dịghị uru ịbara nye ọbụna onye ahụ nke kere gị webata gị n'ụwa nke a n'ihi na ihe ụwa anaghị eji anya ọma ahụ ndị dị otu a ndị tụfuworo ikike nke ha kwesịrị iji mee ihe mgbe ha dị na nwata mgbe ahụ ahụ ha na-ata mmiri ụwa anaghị eji anya ọma ahụ ha mgbe ọ ga-atụtụlite gị ọ ga-echụ gị ọnụ ala ga-echewe ma ụwa nke gị ọ dị iche na ụwa nke ndị ọzọ lee anya gị onye mụ na ya na-atụgharị uche ị nweghị ike inwe nhuku nye ndụ nke gị maọbụ nye ndụ nke onye ọbụla mgbe ị na-eme ihe na-ezighị ezi ọ dịghị ụzọ ọbụla nke a na-asị na ọ bụ ụzọ ọma nke a na-esi eme ihe nke na-ezighị ezi maọbụ eme ihe ọjọọ ihe ojii enweghị ụzọ ọma gbanwee ndụ gị n'ụbọchị taa gbanwee akparamagwa gị gbanwee echiche gị a na-asịkwanụ na ihe a bụ ndụ onye a ma ọ bụ agwa onye a mgbe onye ahụ mere otu ihe ahụ mbụ mee ya abụọ na-eme ya na-aga n'iru ya ghọọ ndụ ya ọ bụkwanụ ụdị ndụ a na-ekwu okwu ya bụ ihe na-ekpebi akparamagwa gị ọ bụrụ na ị họrọ ịgbanwe n'ụbọchị taa ohere ka dịrị gị gị onye mụ na ya na-atụgharị uche inweta ihe nke ndụ pụrụ inye gị ị pụrụ ibi ndụ nke mejupụtara na olileanya ugbu a bụ oge ị kapụrụ ịhụ ndị ga-enwe mmasị n'ime gị inyere gị aka iguzo etufula ndụ gị alala ndụ gị n'iyi ekwela ka ndụ gị nke ị kwesịrị iji mee ihe ghọrọ gị okoro wetara nne na nna mụrụ gị obi ilu na ibe mma kwara mee ka ọgbọ nke a hụrụ gị n'ime ha bụrụ nke na-adịghị uru ọ bụla ha ritere n'aka gị gị onye mụ na ya na-atụgharị uche ekwela ka ndụ gị bụrụ ihe ga na-ahazi gị kama mụọ otu ị ga-esi wee leba anya n'ime ndụ gị ma were ndụ gị mee ihe nke kwesịrị ekwesị ihe nke ga-ewuli gị elu ihe nke ga-eme onye ọ bụla na-ele gị anya ya marasị ee n'ịbụ mmadụ oge dịrị ihe ọbụla ihe ọbụla ị na-emeghị n'oge ya n'ezie aghọm na-eso ya ọ bụ ya bụ ihe o jide mkpa n'ụbọchị taa ka anyị ghara ịtụfu ikike nke okorobịa anyị ka anyị were ikike nke okorobịa anyị chọọ Chineke were ikike nke okorobịa anyị mee ezi ihe were ikike nke okorobịa anyị chee ezigbo uche were ike nke okorobịa anyị legharịa anya gburugburu mata ebe anyị kwesịrị ibuli ndị mmadụ elu mata ndị kwesịrị inye aka iwelite anyị onwe anyị ka ndụ anyị wee bụrụ nke ahaziri ahazi mgbe ị na-eme nke a gị onye mụ na ya na-atụgharị uche ka onye nwe m gọzie gị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 07063637224 24 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa Chineke ga-akpa agwa Chineke ka anyị gbalịa wedo onwe onye ala unu emeela site na Chineke ga-ebuli anyị elu amen ndị Adventist Technical Secondary School ates ọhafịa na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka Chineke nọnyere unu n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ gee ma nata ngozi dị n'ime ya chineke ndị na-ege anyị ntị ana m ekele unu n'ihi na ama m sị na chineke ka dịkwara unu na mma ka unu na-ege okwu onye nwe anyị arịọ m ka ọ gọzie anyị n'ụzọ pụrụ iche n'aha jizọs emen tutu anyị abanye n'okwu nke anyị nwere n'ụbọchị taa ka anyị hụdata isi anyị n'ekpere onye nwe m na chineke anyị meela n'ihi na ị kwesịrị ka a too gị ị kwesịrị ka a jaa gị mma ịkwesịrị ntụkwasị obi n'ime ọnọdụ anyị niile ana m arịọ ka anyị na-ege okwu gị ọzọ n'ụbọchị taa ka mmụọ nsọ gị kọwasịara anyị okwu a n'ụzọ ọ ga-ewuli mmụọ anyị elu bụkwara ngọzi nye anyị mere onwe gị aha ọzọ n'ụbọchị taa n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen ana m agụrụ anyị n'akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke mbụ ga-eruo ebe m ga-akwụsị ya akwụkwọ jọn isi iri na ise amaokwu nke mbụ ga-eru ebe anyị ga-akwụsị ya ọ na-asị mụ onwe m bụ ezi osisi vine. nna m bụkwa onye ọrụ ubi alaka ọbụla n'ime m nke na-adịghị amị mkpụrụ o wepụ ya alaka ọbụla nke na-amị mkpụrụ ọ na-emekwa ya ka ọ dị ọcha ka o wee mịa mkpụrụ karịa ugbu a unu onwe unu dị ọcha n'ihi okwu nke m gwaworo unu nọgide n'ime m mụ onwe m kwa n'ime unu dịka alaka na-apụghị ime mkpụrụ n'onwe ya ọ bụrụ na ọ nọgidesighị n'osisi vaịn otu a ka unu onwe unu na-apụghị ọ bụrụ na unu anọgideghị n'ime m mụ onwe m bụ osisi vaịn ahụ unu onwe unu bụ alaka nke m onye na-anọgide n'ime m mụ onwe m kwa n'ime ya onye ahụ na-amị mkpụrụ nne n'ihi na unu apụghị ime ihe ọbụla ma ọ bụ ma mụ anọghị ya. Amen. Isiokwu anyị n'oge abụọ bụ nọgide n'ime Kraịst. Nọgide n'ime Kraịst. Jizọs ziri ndị na-eso ụzọ ya ihe ozizi dị mkpa ya ewere osisi vaịn na alaka ya were kụziere ha ya ka ha ghọta ya karịa n'ihi na eziokwu bụ na ọ dịghị alaka ọbụla nke nwere ike ịdị ndụ mịa mkpụrụ ma ọ bụrụ na ọ nọgideghị n'ime osisi bụ osisi vaịn otu a ka jizọs mere ka o doo anya anya sị na anyị onwe anyị anwụghị ike ịmị ezi mkpụrụ ọbụla gị ma ọ bụrụ na ya onwe ya anọghị n'ime anyị anyị onwe anyị anọgideghị n'ime ya n'ihi mgbe ọbụla gị si n'osisi dị ndụ gbufu alaka dị ndụ ihe a tụrụ anya n'aka ya bụ na ọ ga-awụ ka ọ kpọnwụọ elere anya sị mgbe ọbụla anyị nọgidere n'ime isi iyi nke ndụ mbụ jizọs kraịst naanị ga-adị ndụ n'ihi na ihe mbụ ị ga-ahụ na alaka egbufuru egbufu n'osisi bụ na ọ ga-akwụsị ịdị ndụ merenụ jizọs si si, alaka ọbụla ga-egbufuru ya na ọrụ onwe ya na ọ gaghị adị ndụ ọ dịghị otu m ga-eji abụrụ nwa chineke n'ezie ma ọ bụrụ m ewezuga onwe m n'ikike nke na-enye ike eji abụ nwa chineke n'ihi na mmehie batara n'ime mmadụ mmadụ ahọrọ ụzọ ịla n'iyi hafụ ụzọ nke na-eduba na ndụ mmadụ ahọrọ ime ihe ọjọọ hafụ ime ihe ọma mmadụ ahọrọ ime ihe na-ewe jineke iwe hapụ ihe na-atọ Chineke ụtọ osisi ọbụla gị alaka ọbụla gị ga-achọ ịdị ndụ ga-anọgiderịrị n'osisi ahụ n'ihi na ọwụ n'osisi ahụ ka alaka si ọ bụrụ na anyị chọrọ ịdị ndụ n'ime mmụọ anyị kwesịrị ịnọgide n'ime Jizọs ihe nke abụọ bụ na alaka ọbụla a egbuturu n'osisi ewefu na ọ gaghị adị ndụ ihe ọ pụtara bụ na ọ gaghị itekwa mkpụrụ n'ihi na ọnwa ihe dị ndụ bụ ihe na-amị mkpụrụ o nweghị otu ihe nwụrụ anwụ ga-esi amị mkpụrụ ya mere anya onwe anyị chụwakwa ịdị ndụ n'ime mmụọ anyị kwesịrị ịnọgide si ike n'osisi vaịn ahụ bụ jizọs kraịst n'ihi mgbe ọbụla anyị si n'ebe jizọs nọ wezụga onwe anyị ekwesụ ga-abata bịa were ọnọdụ ngwa ngwa ekwesụ batara were ọnọdụ ọ ga-ebute ọtụtụ aramahụ ọ ga-ebute ọchịchịrị ịgba n'ụzọ ụmụ chineke ma mgbe ọbụla anyị nọgidere n'ime jizọs n'ihi na jizọs na onwe ya bụ ihe mgbe ọbụla anyị nọgidere n'ime ya ihe ga na-enwu gburugburu ebe anyị nọ n'ihi na jizọs sị onye ọbụla gị na-anọgide n'ime ya ya onwe ya anọgidekwa n'ime onye dị otu ahụ ọ sị dị ka alaka na-apụghị ịmị mkpụrụ n'onwe ya ọ bụkwa otu ahụ ka onye ọbụla na-anọgideghị n'ime kraịst na-apụghị ịmị mkpụrụ vin ga-amị vine nwa chineke ga-amị mkpụrụ nwa chineke ọ bụrụ anyị agaala akwụkwọ ndị galatia isi nke ise amaokwu nke iri abụọ na otu gbatuo anyị ga-ahụ n'ebe ahụ Pọl gosiri hetala ahịrị nke iri na iteghete goro ya gbatuo anyị ga-ahụ ihe ndewo Pọl gosiri bụ mkpụrụ nke ụmụ Chineke kwesịrị ịmị ọ sị na ọnwa ịhụnanya inwe obi ebere inwe ndidi inwe ogologo ntachi obi inwe mmasị n'ihe ọma ya ekwugharịa n'ebe ọzọ sị onye a na-anọghị n'ime kraịst mkpịrị ọ ga na-amụ bụ anya ukwu obi ụfụ ekworo ịkpa oke ịkpa iche iche mmegbu igbu mmadụ ịkwa iko ịgba ama ụgha ihe ndị a dị ka mkpụrụ onye ọbụla ga na-anọghị n'ime kraịst ga na-amị m na-ajụ ajụjụ sị ị chọrọ ịmị mkpụrụ ọ bụrụ na ọsịsa gị wụ ee ajụjụ ọzọ abụrụ ele ụdị ka mkpụrụ ị chọrọ eme ị chọrọ ịmị ezi mkpụrụ ka ị chọrọ ịmị ajọ mkpụrụ n'ihi na mmadụ ọbụla dị ndụ nọ n'elu ụwa ị ga na-egosi ma ọ bụ ndụ na-ebu nwa chineke ma ọ bụkwanụ ndụ na-ebu nwa chineke jizọs tara ụkwa ara anyị eze sọ ọ bụrụ na alaka nọgide n'osisi vaịn na ọ ga-adị ndụ mịa mkpụrụ mịa ezi mkpụrụ ị chọrọ ịdị ndụ nọgide n'ime jizọs ị chọrọ ịmị ezi mkpụrụ nọgide n'ime jizọs n'ihi dị ka ị na-amị ezi mkpụrụ otu a ka ndị mmadụ ga na-abịa nso n'ebe ị nọ mgbe ndị mmadụ na-abịa nso n'ebe ị nọ na-aghọrọ mkpụrụ a na-eri otu a ka ha ga na-enye otito nye onye a nụ mkpụrụ adị dịka ndị mmadụ na-abịakwute anyị dịka anyị na ndị mmadụ na-enwe mmerịkọta ihe ha na-ahụ ịdị mma jizọs n'ime anyị ha ga na-enye nna anyị nọ n'eluigwe otito ị chọrọ ịmị mkpụrụ ị chọrọ ịmị ezi mkpụrụ ị chọrọ ịmị ezi mkpụrụ ga-ewetara chineke otito ị na-achọ ikike ịnọgide n'ime jizọs lekwasị jizọs anya ka anyị hụdata isi n'ekpere onye nwe anyị na chineke anyị meela n'ihi na ọwa eziokwu si na alaka ya pụghị nọ n'onwe ya ma ọ bụrụ ya esiri na vaịn wetuo onwe ya n'ihi na alaka ọ bụla egbuturu pụọ n'osisi ọ ga-akpọnwụ ọ ga-anwụ ewere esi n'ọkụ ya esiri otu a ya mana ọ bụghị mmasị gị ka anyị dị ndụ hapụ ịma ezi mkpụrụ ọ bụ ya mere ka m na-arịọ zite mmụọ nsọ gị ka ọ gbadata bịa biri n'obi anyị n'otu n'otu ka o nyere anyị aka ka anyị mịa ezi mkpụrụ ezi mkpụrụ nke ịhụnanya ezi mkpụrụ nke ịdị n'otu ezi mkpụrụ nke inwe udo ezi mkpụrụ nke inwe obi ebere ezi mkpụrụ nke inwe ọmịiko ezi mkpụrụ nke ndidi ezi mkpụrụ nke ogologo ntachi obi chineke ka ha rabụ ezi mkpụrụ niile nke onye ọbụla nọgidere n'ime gị na-eji amị nyere anyị aka ka anyị mịọ dịka mkpụrụ ahụ mgbe anyị na-eme otu a ka ọ dịrị anyị na mma ụbọchị niile nke anyị na-adị ndụ nara ekele n'ihi na ị ga-enyere anyị aka n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị ị ma na onye nọgidere n'ime kraịst kraịst ga-agba ya ume site na mmụọ nsọ ka o wee nwee mkpụrụ nke mmụọ nsọ ma na-arịọ gị onye ọma na-eke ntị ka anyị gbalịa na-eto n'ime kraịst ọ ga-enyere anyị aka ma itinye obi gị n'ime ya imela onye mgbasa ozi nwa chineke tiri mmanụ daniel michael onye wetara anyị ozi ọma nke pụrụ iche arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba ma na-arịọ onye ọma na-ege ntị ka anyị nọ n'ekpere mgbe niile mara sị na anyị ga-emeri ekwensu na ọ bụla nke o ji bịa n'ụzọ anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo